so dịka ka ji nwekwuo ebe a nọ bụ Center for Research in Igbo History and Culture taa bụ Friday 19 Novemba 2021 ebe anyị nọ bụ n'ogige ọbịa mmiri mmiri e na-eme mmemme taa bụ mbọsị nke bụ olili ọnwa ịsaa ọnwa ịsaa ọnya ka anyị nọ ndị mụ na aba nọ ebe a anyị na-atụgharị uche na-eme ka nyere anyị aka ka anyị wa ghọta ụfọdụ ibe biko chetegodi ya afa gị ọzọ na ebe ọrakụ holand ọrakụ holand Holland onye mgbakwa bọọlụ eh, onye mgbakwa ah, mgbakwa eh, daalụ ah, ezigbo aba nne na nna mba mbụ ọnwụrụ ha Igbo ọnwụrụ ha Igbo mma bụ mmalị m daalụ ọ nwere na-akọwala anyị anyị anyị na-ajụkwa ese ka anyị ghọta eh, ị na-akọwa na akọwa ndị nkụ dị na mba na eghele mba ụdị a ka alụsị jiwa dịsịa n'obodo niile n'Ụmụeri enwere ọbịa mmiri na Abịa enwere ọtụtụ na Nteje enwere Enengo ụdị a ka ọ dị n'iche n'iche nwa na-ajụ mba nwere ọ bụ ovu pawa ka ọ bụ ka pawa dị iche iche nke nwere nke iche nke nwere ike iche ka ọ bụ ovu kedu ka iji wazi ha ịbata n'ime mmadụ ka ọ dụ na arụsị ka ọ dụ na mmadụ ịbata n'ime mmadụ mmadụ nwechara pọwa nke arụsị pọwa ụdị nke ya na ọrụ nwe arụsị na-akakwa ịbịa pọwa pọwa na alụsị bụ pọwa ọbụla nwere pọwa ekweta e, e ibe kwuru na ka o jiwa dị na mmadụ ịma na mmadụ o nwere ndị nke bụ onye siri ike na ego mịa esiri ike aka Eh? onye esiri ike aka m e nwere ọgwụ naira nweze uche n'ụdị aka ọ dị iche n'iche so nwa na-ajụ kwa ya ọzọ dịka n'ime alụsị eh? ovu mgba ka anyị jụọ ya n'ụdị a pawa mba nwere kedu ibe o si ibe hmm. pawa alụsị kedu ibe o si si na alụsị igwe kpọwa because na bụ ndị fụtara ụwa fụta gosiri alụsị na nna nna anyị lafelie la anaba mmụọ nwere dị iche iche nọ na alụsị ndụ iche like ndị nwụrụ anwụ gboo alụchi ụmụada bụ ụmụ ọkpụ bụ nne nna anyị e ba eh. nne nna anyị e ba nwụrụ anwụ gboo alaikere m ohiba because eh. na eze alụsị pa alụsị dịka ọdọ ndị ọna okpuchie ma ndị ndị nna anyị ba otu ndị ọzọ ncha ndị ọzọ so ndị bụ ihe onye na-eme n'ụwa ya atọ na-ekwu eziokwu onye na-ekwu eziokwu eziokwu na ogologo ndụ alụsị ọbụla nwechara pọwa nke onye ọbụla na-abịa na na aka ọtọ ekwebela e mgbe anyị na ya n'owu egwu ọ gụrụ ka ọ sị na ọ dị ka ibe anya emeli ya ibe anya na-esi na mmiri gbagonye ite ah. ibe na-akụzili egwu nne na-agụ ibe dịka ọ na-esi na mmiri gbagonye ite ya eh? bụ na mmiri ka ike nke esi eh, um, dịka ka igwe jiwa a na-akọwa ụnyaahụ anyị na ya na-akpa nkata ụdị anyị na gị na-akpa na ọbịa mmiri si na mmiri eh? si na mmiri gbago ite dịka arụsị nke um, bunu a makwu a kedu ibe nke esi ike nke esi ọtụtụ alụsị na-abụ nwaanyị na-abụ eze nwaanyị ọtụtụ mmiri a na-abụsi eze nwaanyị eze nwaanyị ebe orube si abụrụ ibe m na-eje kọwara anyị n'ụlọ anyị ka ọ eze ya mma anya gị mma abịa abịa iru mmiri n'isi mmiri na n'obodo unu anyị abịa abịa ka anyị gbagbuo onye mma hmm, ka anyị nweta ezigbo ngwọta banyere ile ndị a maka n'ibe niile si na nghọta ọ dị mkpa na ibe onye na-eme baịbụl kwuru si rọpụtala onwe gị onye ga na-efe si na nyanwa na ezinụlọ ya ga-efe chukwu pati ọbasi na ọ dị mkpa na onye ọbụla maala ife ọ na-eve eh, eh, so ọnya ka iji ajụ ajụjụ a nke onye na-eme ka ị nwee nghọta ivi ji eme nke ị na-eme ka ya ga-apụta ichi maka na ndị a na-eve alụsị na laiki isi na ụka bịara bịa na ụka enwere ihe ọ bụ ehe ma mụnwa na-anọrọ si na alụsị enwere ihe ọ bụ ma mụ na-elekpere alụsị na mma ajụ ese ka mmali kedu ibe ike esi kedu ibe ọ bụ nya bụ na onye na-ebe alụsị sopozu kwuru ọ mali ibe ike ibe ọ na-ebe ụdị aka laif dị ọ bụ na ya adabalị mụ na gị dịka ka anyị ji wee kwu mbụ na onye ọbụla nwere ike nke ya ibe onye ji adaba mụ na gị bụ na m ghọtara ike gị si enwere ike ọ na ibe anya ji atọ ụtọ bụ na ndị nwa bụ dike ego mmụọ bụrụ dike uche ee eh? emezie nna bụ uche na-enye m ego ọwa na-adabalị mụ na <laughs> orogbu ya nyewa bụ eze uche ee eh? na ịta jọngụ dalori nɛ ɛ dalori na gani ro ɛ ɛ jinɛ ka mɛ contact thank you very much. so these are the children of oviamili from the time the oviamili spirit came. I estimate 400, 500 years ago. as was explained to us by the high priest and custodian of the deity, they began to multiply and have children. And this is one of the children. I can't remember the name. That's another of the children where the lady in red is standing that is the spirit called the Chuchu, the spirit of the night. The Chuchu is one of the children of, uh, of Yamini, as this also was. Also, as explained to us yesterday, if you check our timeline, check the channel, you will see the video we visit of Yamili Shrine. the custodian was telling us about this particular shrine or deity is this is actually not a shrine in itself but the obu or obi of the founder the first high priest of the oviamili deity so this was his obi as a person from which he ministered to the deity. And this is the first point of settlement after the Ovyamili spirit came to Umweru, as was explained to us last yesterday This was the first point of settlement. When the man, Elo, who was a native of this Umunagu village, he disappeared for a period. Nobody could account for his whereabouts. They searched for him physically and spiritually and could not find him. And just about when they gave up, he appeared at this spot one day he appeared at this spot, just where this tree is. And uh, in his mouth was a piece of chalk, and wrapped around him were a number of pythons. And people saw him and ran away, and he was calling them, Come, come, giving them signs because he had in his mouth that piece of white chalk So he kept gesturing to them that he should not run away, that they should come. And they came and met him at this point, and he took the chalk from his mouth and put it down at the point where this tree is. And uh, at that time, the tree was not there, but when he put the chalk down, then the tree sprouted as a young tree and began to grow until uh, over the years it reached this height. It's so old, there's nobody in living memory who knew this tree less than this size. In all of living memory, it has always been like this, but it was not like this from beginning. It was a young sapling. that sprouted at the point where the man Elo appeared after having disappeared for a time. And uh, here is His Royal Highness Ibe Ekwoba Onwara, the custodian and high priest of the Oviamili deity Numwel. Thank you. Thank you very much. Thank you. So this is the the shrine complex. It's a complex of shrines. So many shrines within it. This is the second day. People are still coming in. Feasting is still going on. We don't know what's going to happen next, but we'll be here to bring you the record. for your information because the bible says that we are destroyed for lack of knowledge center for researchable history and culture is dedicated to searching out we are dedicated to searching out examining every aspect So we are dedicated to searching out, finding out, questioning, examining, documenting, and uh, preserving every aspect of the history and culture of the Igbo people because we believe that the Igbo people have a story, we have a history and a story. And this history must be written and this story must be told. And uh, nobody will tell it for us. We, the Igbo people, must tell the Igbo story ourselves. We cannot pass that duty to another. We must tell the Igbo story ourselves. And so we continue to go from community to community, wherever the Igbo people can be found. Maybe not today, but in the course of time, we will visit every place, whether within Nigeria, outside Nigeria, within Igbo land, outside Igbo land, wherever the Igbo people are. We will visit them and we collect their story and we tell their story and we preserve the story of the Igbo people. It's an interesting story. The Igbo story is a story of perseverance in, in the face of daunting odds. The Igbo story is the story of creativity and innovation and resourcefulness. It's a story of courage. Courage is a story of an indomitable people. So remain with us as we continue to document, to preserve, and to tell the Igbo story. Thank you very much. If you like what we are doing here at the Center for Research in Igbo History and Culture, one good way you can support it is by liking and sharing this video and other videos on this channel. Like the videos and share them. And also, um, another good way you can support the work is by subscribing to our YouTube channel. It's very easy and very simple to subscribe. All you need to do is to look just beneath this video you find uh, the word subscribe written in red. Touch it, just touch it, and that's all you need to do. Subscription is free and easy, but it will go such a long way towards encouraging us and supporting us as we pursue this assignment of documenting and preserving the history and the culture of the Igbo people. Thank you. See you in the next video as we continue with this second day of the Onwe Festival Celebration 2021 edition. God bless you.